Mgbawa ahụ metụ aka na share nke tụsalụ m this video onye fụrụ okwu na ụka gbafere n'okwu na ụka adịrọ mma mana a na-agwa onye ọ naghị anụ run away from trouble especially ọwụ na na inweghị what it takes iko trouble run away from trouble it's over three weeks now if I'm not mistaken it should be more than one month now Ijele nọ na detention and from court ọ bịakwa today it seems like na case here the more compounded than we even thought because even as zion ministry now contemplated to drop the case haji against him other six people potakwal more so uh, christ holy shop also that the hezekiah you got ago, ijele melu the greatest mistake of his life ije mayaka na wahala that the hezekiah more that the hezekiah The man, uh, the who a no nonsense man. That is why he eji wee nuo nue among the whole general overseer. Ọ nọ n'Ọnịsha na-emere onwe ife ọ na-emere onwe and ndị members here and the church here do so confined in ebe a ha nọ that na onwere ife ha na-eme n'ime church ya ha shọdụrụ sef ka ọ na-apụ outside unlike ndị Zion ị na anya na na na na eh, kelife um, akpọ ha niile taya dey show onye online church service ha a na show onye online and everything church that is Hezekiah do so confined that they don't even want people to even know every anything about the way ha si worship onwe ha God ha and the man do so mean nya ka ijele je nwa ya aka n'ọnụ ya eh? because na ụnụ na-agbata onye ọwụ n'anya and it doesn't even seem like na a lot of people chọrọ learn from this ife ndị raidon i heard that na ndị raidon jekwa na court na magistrate court iji emekwa raidon o wee kopụ <laughs> o wee mbụ ijele magistrate wee kokwata e, e, ya ọfụma ewee muvuo kesi etu the federal high court naanị okwu abakwana na nke ndị nnukwu akpụkpụ <laughs> okwu agbagolu na n'ebe ndị nnukwu akpụkpụ nọ kịta so i repeat the young man ịghọtago uh, six six more petitions against him one from uh, Ndotu that is Hezekiah mmadụ niile forgive hapụcha ijele that Hezekiah ya hapụ ijele ịmakwa ife ị na-eme ije wole aka tii na tie na tipa bu aja a na-agwa ụnụ nwere sensị na ajụ na ụnụ anyị nwe sensị kelee ebe ụnụ nọ ejike ndị otu ejike ijele you are force to contend with is over one month and this is somebody nọ na-aba mgbe ejidere mata ya sọ dịka o nwere ife ọya eme awụkọ master prophet unu a na-elenkwana lesson from this ebe ọnwụ na oke okukerekwu ọ na-apụta na kwuo okwu provided na okwuru okwu ahụ against onye ụnụ alaiki ha ụna ekiri ụnụ azụ onye ahụ onye ahụ awụrụ hero ụnụ onye ahụ awụrụ world power at the moment not until etipia ya etipia ha ya ụnụ agbafusi ya na ifunu kọsụrụ ya na ifunu kọsụrụ ya does it even seems like na onye aya walk away from this case anytime soon ndị ya na ya na-eme ife karịrị akarị and from ntu si afụkwe adọrọchọ na fond the body I say fond no dey body ịghọtago because na good soup na money maker ezigbo ego ka eji ekulo ya ejighọ mkpachakọ nsị egbe were agba adaka ịghọtago so the case go to federal high court and ebe ahụ ebe ndị nnukwu akpụkpọ So it doesn't seem like a move the case to Monday, if I'm not mistaken. But I don't even see it. I don't even see him getting bail on Monday. I don't even see him getting bail on Monday. si na ebe okwu na ụka nọ pụọ mma eme nke a onwe ifunu ya eme ịchụrụ e nde Zion jebe Lagos ị nọla Abuja na-eme ife ị na-eme ha na-emeghị ndu na Abuja ị chọrọ ha jee Lagos ruo na wọkụ gị na street of Lagos ee na onwere ife ha ya eme na onwere ife ha ya eme you no go do anything you no go do anything they don't do something now kedu ife imeziri gosizie ndị mmadụ ife ahụ karịwa obi si isi iji iji anyụ na nsị elu ee gosi ndị kedu nnọọ ka isi nọkọta na ọbụrụ onwe jetuwin okwu agbasahụghụ okwu agbasahụghụ okwu agbasahụghụ ije were aka gị mawu ine ije were aka gị mawu ine nsoro mee vidio mbụ gwa akụ Zion na ndị Zion ha na-eha negharụghị anya na attention nwe ị na-achọ ị gaa beyond attention ahịa ị na-achọ magote tu ebe ebido dewe everybody eduzie so powerful ị oji ụzọ kalụ etinye na ngaba anyị e ị ya ndị dụka senetọ patrik Ifeanyi Ụbaha ibuka ibu sike ike ya esikarị Olusegun Obasanjo nọrụ nga ya karị even eh, eh, kelafa ya akwa eyakari ka ya a Mustafa CSO eh, General Sani Abacha ya mana Mustafa nọ na detention na waiting trial for over how many years isi ike na Nigeria ya udo onye who is who na Nigeria abaghị ime ngapụta the only thing period ahụ a e na-eje nga i nwekwuru what it takes to sustain the that process until ụbọchị ya elu to the end of ife a na-ekwu ọnya ife a na-agwa ụnụ a na-eji ijere mmụọ aka na-anyụ na nsị elu nji wee gwa ụnụ na ọnwụ gburu ala aji nweta ala alamajiri onye emelu ye ebele ijere nya strong tower ụnụ ije were nya ka unu na anya were aba ijere nya wụ onye unu chere in fact in your widest imagination unu feel na na arrive go onye chi ime debezie ahụ onwe power nya je emetụ ijere aka tata ebonyi so na-agbafu na onye ọwụ na-agbafusi ya na kelechi emebe na eh, aghọgo relationship therapist ee eh, ọghọgo relationship therapist then kele afa ya ebonyi eh, so na-emuvugo ọ ka nọkwa na lane ahụ ọ nọ mana ọ na-amaketizi new churches ọ na-advertise new churches ịghọtana ọ na-advertise new churches ejike ka na-amịgharị ejikeka na-amịgharị one way or ebe ndị ọzọ niile nọ kelee ebe unu niile nọ ndị otu unu niile nọ kele ebe unu nọ unu edisapia na into thin air eh, no end go na facebook ee eh, unu afụgo na facebook is different from reality unu afụgo na mmiri ọkụ na-egbu mbe ọ na-afụgo na nwoke na nwoke ha n'ọnụ ọ na-afụgo na mmadụ karịrị ibe ya ịghọtago ụnụ na-afụgo ụnụ afụgo na river Niger toro ogologo na ihe gafee n'ihe jiriri isi n'iji kenu wee gee ọ n'iji ụgbọ boat wee fine boat wee gee ọ na ịga n'elu flyover bridge ọ na igwuru egwu mana ọhụma niile ya egwu fenie ị na asụmachas n'ime egwu egwu ịghọtago ọhụma niile ya egwuri river Niger cross ọ ya ịghọtago ehe so unu echezina in ijele na-anakpu into more Ebuka Obi nwere ike imere ijele ebere mana dadi Hezekiah anyị emere ijele ebere ijele kwelu the rong anụ na mpi banye ije mmanya dadi aka ije mmanyị dadi aka na ọdụ na ije mmanyị fada ede aka ndị ahụ ndị agha ata ntị ha ata ịghọtago ndị afụgo ọ ịmanye ha aka n'ọnụ ha ata aka gị ha ata so more petitions are coming and the matter has been moved to federal high court soro onye achọ ụmụ lọyas chọọ chọma nye jikwa na ụdị dadiji oku wee jee Abuja maka ọnwa ahụ achọta ụdị ji oku wee jee Abuja ọ direct to prison nye chọtata na ezigbo lọya ka anụ daa n'ọgụ anụ e fụzi ife polisi ya eme nya ka ka abụda daa aja na ana ka ọ dịka ya sị na odi mkpa na ibe ya nọrọ ọgụ ka ọ ghara ịdụ ka okorobịa daji obere nwa tiwuo ya ịghọtago so unu ewu etizi na in for today nke today agago otilo until Monday and then nke monday ya nke monday ya wụ a more slap na n'ihu unu sef forget about it you people should start pleading on his behalf unu ekuzina it's obvious na this game the king of the game is no more the king of the game ịghọtago the game agbanahụ na the king of the game and the all something unu needere acknowledge ịghọtago ndị right done. where are you people your facebook fans your facebook fans if you don't manage them very well they will drive you into ọnụ that is why mmadụ eji ihe m ife na-ekwu ihe dictatiri m ife na-ekwu ụfọdụ ekwuo m nke like ụfọdụ ekwuo m nke like and nkwuo nke like onwe ife ihe emenwu m ka m chenji from ife ahụ nkwuru bikos because ọ nke ahụ m ka mmadụ responsible nya ijide m I will be responsible to that not nke imeru nka m ọ bụrụ nke imeru nka m ịkwachakwa onye ozizi ọsịghụ ka nke a wụrụ ife mmụta wee nyere unu were unu okwu nwa nke mmadụ wee mụrụ ife daalụkwa